o rejiela nọ na ndụ ndị fake pastors Mathias ewuligo wepụta nke ikpeazụ a Mathias ekwugo na from kịta wee gabazia n'ebe ọ bụ na mmadụ mere anything fake miracle na a ga-egosi ya ndị lawyers ya ma ọ bụrụ na ọ nwere anything afụrụ bụ fake na the miracle na nke bụ pastọ ga-abịa abụja bịa kọọ onwe gị ọfụma Mgbe esika ka m oyele a wee yọọ Mathias o kwefuru nke a asọpọtụ gị 100% fake pastors anyị nwezi nke ikpeazụ dị too much eji m one full car were asọpọtụ gị wee sị ka gị biko adịkwuo ya ndị fake native doctor bọs na fake dibia anyị nwezi nke ikpeazụ a fana ndị fake pastors amaọzụ m nke ka so biko adịkwuo ya fake dibia onye ọbụla sị na ya bụ dibia wee wee melụ mmadụ chaka m maọbụ melu mmadụ oke ite biko pụrụkwa ya bụ onye jebe Abuja na fantasy na ndị mebi aha n'Igbo today fancha so wee na-emebi ana igbo so ya bụ nsị ka anyị yọọ ndi vidio so mụnwa bụ eze a ga ihe m gwa ndị igbo na-ebe a na ihe niile afọ ha na-aza aza na anwụ n'ala igbo ọba ha na-aza aza n'obodo isi nwatakịrị ebiri ndị na-egbu ndị a bụ ndị oya bikos ọrịa niile ahụ nwere solushon at the earlier stage mana ọ na-ahịa ndị be anyị ndị ụka were olive oil ndị ọcha ji esi nri ụmụ nwanyị ga n'isi na-enye chukwu ebuka onye igbo na-enye ya chukwu amaka onye igbo na-enye ya ngosi mmadụ bụrụ n'afọ na ịmụ narị ego jeze ọfa nwatakịrị nwụchi olive oil ọmụmụ anya eto na ọya nọ ndị nna anyị na-enye poison nọ ihe site n'aka nna anyị ọ bụrụ na ozi ihe adị ọmụwa bụ eze akụ ya gwa gị ya agwọgo more than 6000 people ọya n'ala Igbo nwere onye mbujere ụlọọgwụ after diagnosis onye mbujere ụlọọgwụ after diagnosis ọ bụrụ ihe na-eme onye a bụ new case to study medicine ọ bụrụ ihe nwere afa ihe nwee solution eji eme gị na agwụ ya ọ ihe ọjọọ o mere na iwelidebe anyị ngwakwa mbụ ọbụ na ya kpatara anọrọ m ụlọ mkpara ya bụ nke nke ọ pụtara sị na emesiri efere ya na ana oge ma nke mere nke mere akụ na ndị aga <laughs> ịma ha dị egwu nke mere akụ emekwe vidio maka ewere mana nọọsụ na miracle chuze ego onye kpụrụ isisi gị nyere ya aka o bụrụ ụzọ si miracle ịchọ ịfụ ụzọ ọzọ ọgwa ịchọ ịfụ nwa gị ọzọ ọ chọrọ enyemaka onye nwa ka ọ tụrụ okwu n'ọnụ na ọ chọrọ enyemaka ngwa wetara ya 400,000 o wee bụrụ ya o wee koodu ya site n'ego ka ọ chọrọ wee wepụtazie ya vidio ọ na-ajụ one girl what is your name si ya why must you know my dị ndị isi ojii onye gị onye ahụ enwe ọkụ okwu ọzọ anyị ga-ekwu dịka ụmụnne maka na aka ka ndị anyị na anyị marụkpo ma ma ah, eh, ah, na-adịghị anya anyị ga-eme mitin mekwakwa mekwa na-aga ka anyị wepụta ede anyị ga-eme iti ndị isi ndị uwe ojii otu ma anyị ji prezentị onwe anyị ọfishal then kọwara ha awa mishọn kwụ na ihe m na-ekwu and from today gaba otu ọ na anyị si kpuka n'Igbo dị n'ihe ndị ụka na-eme na-arụ ha na-eme ka ọ ga-esi wee dị ihe eji egwa gị bụ na gịnị onye ụka ọ bụla abịala mee fek miracle again na Igbo na agbagota Abuja ife m na-agwa gị bụ re ndị mere m arest oh, ruo to pastọ last pastor nọ na Igbo taa ofe ọbụla onye n'ime ha mere fake miracle post na ịntanetị anyị ga-ewere ewetara ndị eke ha nene chere enyi ya ndị ikpe nene ya wee fụ na ya bụ ihe n'ihe dị na ya ọkwara ya ndị na-ede akwa anyị nwere ebe aka ede ma aprove eje mee gịnị na moto onye ọgbagata abụja so n'ihe mere anyị bụ ụkwụ agbara nwa awọ aka ka enyi